ike nga ndị Igbo niile osiri ọzụọ ebisokwenu ka mkpọliteze ha excellensi Chief Mrs. Ebelechukwu Obianọ osonieme nwanyị ọma na-ama mma ọbụbụ ama obi ndị ọlụ si n'Anambra na Naịjirịa niile biko kubalini aka ka ọ na-agbagote ka igbochie isi a echi kwesịrị na-akụrụni aka biko na-akụrụ ka ọ na-agbagote ndị Igbo na-akụrụ igbo ọfụma ka ọ na-adanye adanye